ee eh, ụmụ ibe ekene m ụnụ ndị ndozi ọdịnala ekene m ụnụ ụmụ ibe anyị nwabụ ndị ndozi ọdịnala igbo eh, efe adịrọ efe adịrọ na kama na ọ maka enwere ajụjụ ndị mmadụ na-ajụgasị mgbe sị ka m obere ohere a ihe dịka ụmụ ihe obere oge gịnị ka 20 ụmụ na-ekwe anya ka m gwa ụnụ ihe enwere ihe m chọrọ ịgwa ụnụ ndị igbo si nwa ụkpara na-erigisi ụkwụ na aka ọ si na ọ na-aha mmanụ anyị na-eti na egbu anyị egbu anyị mana anyị nwawo the fundamental <clears throat> destruction of the of the egbugbu a na-egbu anyị anyị nwa ime ihe njisi gị na anyị nwa oke na anya na ụwa anụnwa anyị bi n'ime na o nwere proses ụwa ji aga nna nna anyị na-esi anya fụ na ụwa bụ saịkụl ka ọ na-aga ha na-ene anya ihe na-eme n'ụwa ha si oke ebe ọ bụ na saịkụl na that means this dissenting ga-emekwa na the back of this one anyị na-afụ afụ ịchọ ime example weta metal and weta stone ịkpakọ ya ọnụ otu a ospit fire ọkụ apụta n'ime odo oge anya na ọdestin bụ ihe dị n'azụ ọkụ ahụ ị na-afụ na-enwu enwu oke nna nna anyị ha mana ebe ọ bụ na ha na-afụ ihe na-emenụ ị na-anya ka mmadụ si aga ije kedu ihe mere mmadụ o ji aga ije that means e nwere ike nọ n'ime mmadụ mere ihe o ji aga ije ị chọrọ ịmata ka ike ahụ ebe ahụ ike ahụ si bịa ngwa kuo n'ume kuo n'ume odoge ha na iko ume ikupụta ike na ike nke aha na-enye gị ume ọ ike mana ọ bụrụ ya na anụ ọgụ <laughs> ọ ike ka ọ mana ọ bụghị ya na anụ ọgụ nna nna anyị ha wee nesi anya wee si oke n'ebe ọ bụ na anyanwụ a na-apụta n'ọkụ ọpụta ikuku eburie burie from ikuku buda ya na mmiri not the same thing but different vibration condensation ọ na-agbatu agbatu ọ na-agbatu ọ na-echenji ọ na-agbatu ọ na-echenji n'ọbụ otu a ka obi mmadụ dị because ọ na-ebido from emotion iche ije nakweje ihe m na-agwa ụnụ mma agwa ụnụ ya for 20 minutes jee jee were moto gị dat moto gị aha start ya dị injini mepee de bọnet na anya n'ime onye na-anya anya n'ime isi mmadụ ya statara gị dị njin ka ị na-ene ya ị ga-afụ mgbe dị ignition ga-eme kekekekekeke ọ na-eme na anya eme plọg dị ị ga-afụ na plọg na spak ọkụ and the plọg a na spak ọkụ ị na-anya ị ga-afụ na fuel etinyere na ebe aha fuel na-adị n'ime nji blọg aha ebe chọkọ ọzaba aha dị so n'ime obi gị a na all these things nọ dị so everything na-ebido from emotion once i attack your emotion then i change your thought because your thought is based on your emotion because thought the action ọ bụla ị na-eme is based on thought ọ ihe i chere n'echiche gị ọ na-ebute your action and kedu ebe echiche si wee bịa from emotion from omume n'ime omume maka enwere omume nwa agwa enwere omume nwa agwa nna nna anyị wee si oke ebe ọ bụ na o si otu awa wee dị na mmadụ na-ene anya ka agwọ si aga ije ị ị ga-afụ ka agwọ si aga ije ị ga-afụ na agwọ na-aga left right left right left ihe ọ na-agwa gị ha energy changing each other then the left which is ume give the force to the right which is the osu osu return the force back to the ume that means ihe ọ na-agwa gị na the piston bu the ume that give force to the osu but after the moto after ka ị na the engine moto ndị nwa na onwe gị wụzi ordinary person neutral passive energy with five cents ga-abazi na the moto mgbe a ga-abazi na the moto moto anwezi accident ọ wụzi gị nwa so ihe a na-achọ ịkọwara ụnụ ihe a so this is basic science ị ga-eji wee rụọ njin ji eruo moto ji eruo omume gị ji eruo ụmụazị gị ihe a na-achọ ịgwa gị nothing more nothing less these people want to tell you something with common sense ụmụ ibe but why kenye na-eme ndị isi ojii n'ụwa ọ na ndị na-achụpụrụ ha achụpụ eji wee gbakwuru arụsị na-ekweghị eri na ọbụla taxis ye na enwere ihe ndị ojii na-eme na adị iruo m nso amachie m gị ntị this thing is motion simple is energy and motion energy in motion nna ọnwụ na ịnụghị igbo nụkwughị oyibo you don hear igbo you don hear ya oyibo osi arụsị asị ya ọnwụ na ifrod injin moto ifu ka moto na-agba bikos osi yo sensi empty ị ga-asị na disi moto na-agba ebe anọ ndị mmụọ na-ebunye you will call it spirit ọnwụ oh, na ifrod injin moto ị ga-akpa ya spirit bikos ọ naghị afịa ahụ everything is false false false eh, this nonsense ihe a na-ekwu nsọ ala bikos here is our society where we live anyị nidiri ihe ọjọọ ebe a bikos nwanne ọnwụ na anị ya nwere ebe anyị ga-agba eje that is why we copy what happens in nature because pure nature create pure element so if we make this land pure it will pro okay, produce good children and wee tinye the an at holy because all a top of the land upper layer of hand of, of earth na produce food food so as upper layer na produce food then we make upper layer of the land ala ala we call it ala so the soul so that we can create law then agwa na-ekwusi ekwu bụ otu ahụ agwọ si emove because odro straight we need to straighten the engine so that the same energy aha na-eme oga left oga right ka ihe uzuzu ewee create a society so that action gị your action will be different so i mezie ewu eze agwụ the constructor the institutor then osuagwu bụ the engineer then this osuagwu kill the agwu inside you o gburu the ajọ omume gị he kill the agwu because nyanwa bụ onye rehabilitate gị all the whole ihe ọma niile ị na-eme he is director ịghọtago so ihe a na-ekwu ihe ahụ about engineering the mind engineering the mind to bụ ezigbo mmadụ ọ ihe na-ekwu maka ya strength wụ strength nwanne strent wụ strength egbe wụ strength mmadụ wụ strength mana ị were egbe gbaa mmadụ ọ bụrụ egbe ka anyị atụ nga nọ mmadụ ka anyị atụ nga ị ga-atụ egbe nga moto gbuo mmadụ ị ga-atụ moto nga ọmụma onye nyere moto ka ị ga-atụ nga so ndị a na-eme mere ihe ọjọọ n'ala Igbo anyị atụọ ha nga anyị mapụ ha n'iwu nothing wrong with that kedu ihe ndị mmadụ na-akọgiri so ọ bụrụ about individual ka a na-ekwu we are talking you are ndị niile na-ekwu ihe you don't know that indirectly attacking your that is the best system ever existed in life nna kedu ihe bụ ịtụ mmadụ nga so ndị mmadụ anaghị nga today Nigeria enwe prison US ka nwere sịrị nga ka na-eme egbu mmadụ egbu United States of America nwere prison yard ije atinye gị ebe ahụ gbuo gị egbuo so Okonkwo of Umuofia sendre to exile nwanne if there is no consequence for evil evil will always be ọ bụrụ na evil enwere eh, consequence evil will be you don't know human being because uh, that's because you don't have a structure you don't have a structure you don't know what is going on on earth before everything there was darkness there was darkness even your bible told you ndị ụka go and read your bible back the snake was there before snake nọ bụ ebe ahụ the snake was there because ọ ya bụ agwụ the strength and the force they are together the strength and the force are together because they, they work together without strength force will not work no, no strength no strength no force because all the strength dey push the force that is why damage he ime forward march and he use left force ekpe ekpe is under and nri is right that is yana gwagbo strength aka ekpe enweghị ike ọ na-emove emove mana onweghị force there is power but no force aka nri there is force but no strength so the two they need each other that is why igbo lay their foundation based on the unity of two strength so ọ bụrụ about ekwuo osu isi na enwere somwe ya mbọda achụpụrụ achụpụ somwe ya na this pure common sense uh, our people lack common sense you don't need any any scient special science to um, gị ha because you don't know about cosmic law had it been you know ị mara ihe a na-akọ ị gaghị ama ya you can ee eh, gị nka na-akọ ndị otu gịnị ka ị na-ekwu because ị ihe a na-akọ there is no different life life is one so there is only one sun there is only one moon our ancestors do the right and best thing that ever happened that is why we have society ọ bụrụ na imere ihe ọ na if you don't have a good institution in your land people will come to your house and take your wife know, people will come and take your wife take everything you have so if there is no law ihe ị ga-enwe ụsara ngeti look at Nigeria ne naijiria anya na people will come in afternoon gbuo everybody gbuo onye ọbụla gbuo fada gbuo onye ọbụla nawa yes because they have no common sense azụrụ ha azụ so your ancestors did the best ịpụta kịta na condemn ha because why eh, eh, ha ji kpọọ mmadụ osu kedu ihe bụ osu na tell me what is yours. you don't know the same judicial system judge agwụ is judge because judge you judge the person once the judgment is due the odd goes away the odd goes away because you purify the person you remove the odd from the person then you unite these two force change the character because there is emotion there is thought and there is action once you change the emotion then the thought changes once the thought changes the action of this person changes but the same force but uh, inos na moto eh, na-eri ụtọ moto mana ichefuo na injin moto something is burning injin moto is burning injin plane is burning ị nọ na plane lasara aṅụ wine nne ha what do you want you, hello what do you want a wine nwanne injin moto ahụ na-agba thousands of kilometers per hour na-enu enu enu enu enu minus 50 degree ka ọ nọ n'enu o ị mara ihe a na-akọ dị because you don't know how these things work that is why ị ga-ene a perfect institution iburu plaka na-akpagharị hey say no to su na m anya how can black people be so dormant in this life i don't know america na-aga everyday egbu irak ị na-akpọ america ka banyere gị aka you are calling them english ndị england na-aga everywhere in the world libya tirisi obodo you still believe them romans conquer everywhere in the world tisasie ihe niile no problem we make a law ime ihe ọjọọ ebe a anyị achụpụ gị from this place unu ekweghị mmadụ zuru ike we can still chụpụ gị echi if you do evil to. nwanne na anya na bụ ụnụ imesie ihe onwe mgbe ị na-eme ime ihe ọjọọ mpụ na akpọchidogo ụzọ n'iro do you know that ị mana onwe mgbe ị na-eme ime ihe ọjọọ mpụ na akpọchie ego ụzọ outside ndị igbo si ọkụkọ nyụọ ahụrụ a na-achụ ya ọsọ so don let people intimidate you for nothing ya bụ intimidation ka a na-eme mmadụ ebe a it's intimidation ya bụ intimidation man onye ọbụla buru flag ozu ahụ pụta gị na n'ahụkwụ machie ya ntị onye ọbụla buru flag nọnsensị bịa maa ya ezigbo ụra tell nonsense bụ ya otu otu asụ otu asụ ya otu asụ ya this is bịadanya anya and from today onye ọbụla nwekwara anwa burukwe ọdịnala igbo ma ndị na ntinyere anything about freedom fighting all this thing na cause ya this is rubbish all this nonsense eh? everything for them ọgwụ ọgwụ ọgwụ ọgwụ isi if ọ bụrụ na ọ bụrụ because of this ọgwụ na kedu ihe this a perfect institution have to do with ọgwụ there is nothing like your this okay oh shit god damn it nee na anya ka m gwụrụ something ka ị hụrụ ihe unu na-akpọ dibia bikos ị ghọtara ya dibia bụ di abia abia bụ the fourth coming the fourth coming because the star is the fourth coming because life itself is just ihe ọ na-eme bụ ọ na-agbara ndụ life na-agba okirikiri so if you study the star you can predict the weather ifugo ndị a na-eme weather forecast today ndị isi ojii na they will take their telephone ka mmiri ọ ga-ezo echi tak tak tak mana nọ nso ma ndị ndozi ọdịnala pụta ebe agwa ya the sentiny weather focus na-eme ọ gaghị ebelivu ya ya weather focus once you study the astrology the stars the movement of stars you can predict tomorrow so dear biao oh, people who master these things there is because you go onye nkịtị you always find gun to kill people find poison to kill people so is your problem looking for poison ọgwụ abụrụ about poison It's not about nothing to do with poison this is energy itself the life itself is dark ọ light so do, for the friction light comes out of resistance mana ndị nkịta mara ihe a na-akọ na ha pụtazi akọ nde mụọ amerịka na-eme lọ e na-egbu mmadụ a na-eme invade irak iran everything mba but because anyị si na ndị mere ihe ọjọọ pụọrọ anyị <laughs> na be anyị ọgwụ nna nwanne ime ivin na ndozi ọdịnala imekwa ihe ọzọ achụpụ gị ndozi ọdịnala ọ bụrụ na idebere iwu nwanne ebe ọbụla nye nwa mere ị gaa n'Europe ị ga-afụ ndị isi ojii esi ha anyụkwara mamịrị ebe a o ji ebe ahụ nyụọ mamịrị aka nye efe anyị na ọsị onye ahụ resis <laughs> ọsị onye ahụ resis mana ebe a nwanne ihe ahụ dozbin anaghị anyụ mamịrị ebe ahụ ọ ga-eji ebe ahụ nyụọ mamịrị these people are lawless ndị a lawless people ka a na-akpọ ha so nwanne obodo bụla enwere ụlọ nsogbu na-adị ebe ahụ so onye ọbụla jụrụ gị kedu ihe bụ osu isi osu system is judicial system of government nwanne n'anya ọkụkọ nyụọ ahụrụ a na-achụ ya ọsọ onwe mgbe a sị gị na ndị aha mere ihe ọma mba so ọ bụrụ about the people ka a na-ekwu dị sistem. so onye ahụ ị na-akpọ osu afọ ya bụrụ osu onye ị na-akpọ osu afọ ya bụrụ osu so ndị nwere osu n'afọ ha wụdị ndị nwere title those people who attain the level of this because eze opio osu sent gịnị wụ sent ịgba sent otu a ọkwa ifuru nọ na-apụ fos nwe fos na-apụ from a fos na-apụ from that bottle ahụ but ọ na-esi isi ọma ọ na-esi isi ọma onye ka eji akpa sent ndị mmadụ amụrụ why they call that sent bụ ka ọ pịa ya ọ with force but good force ogbuo gịnị the bad odor ị na-esi isi ọjọọ this is how people invent things use it to make money ụnụ anọdụ na-ezuzugharị ị na-esi isi ka ihe ị na-eme with perfume ịgba perfume nwanne isi isi ọma <laughs> ọtọ na ọdọ ọdọ to isi ọma <laughs> so ihe ka a na-ekwu so ọ bụrụ about force there is a force already ịnwụ force mụa force mana my own force kill your own force and dominate so ihe anyị chọrọ bụ those people will kill the evil ndị agha ga-egbu the evil so osu kill the evil so they are heroes that kill the evil vampire in you that omume ga ha gbara ngọ then remove it from you ha mere gị baptizim so they are sent ihe kwesịrị ị na-ọha sent ọ bụrụ maka ndị achụpụrụ achụpụ ka a na-ekwu but if you call them ndị achụpụrụ achụpụ then you have killed the institution ifụrụ ya ihe a wụ just indirect tactics ga-eyuz ọrụ ụrụ na amarọ ọya ka ndị ụka ji wee batara bikos you don't understand common sense ọ bụrụ about onweghị onye si na enweghị ndị achụpụrụ achụpụ nobody say so ihe a na-ekwu about institution but because of our people and their emotion and sentiment they can never even understand what you are saying ha ghọta ihe a na-akọ so ndị ahụ achụpụrụ achụpụ ha bụrụ ozu ọ because of na a na-akpọ onye nọ na nga na-akpọ a prisoner if onye nọ na nga ka nke ọ dị person he a prisoner yes because ọ bụrụ prisoner abụrụ afa ya because ọ nọ na prison because the person nwere ihe ọjọọ mere atụọ ya nga so he become a prisoner or you can see anybody a na-akpọ politician afia bụrụ politician rocha okorocha is a politician but his name is rocha okorocha obiano is a politician his name is willy obiano his name is not a politician so osu is a prisoner but his name may be ifeanyi or michael so if you attain a standard moral of behavior n'ala Igbo wee anyị enye gị osu ya kpọ gị osu eke osu ịnya osu mmụọ osu oke osu agwụ osu ji ihe niile awụcha title apart from that we have institution of course yes anyị nwere eze agwụ anyị nwere osu agwụ anyị nwere osu ji anyị nwere osu ala yes an institution apart from that is a title of honor. so ọ bụrụ abatụ ndị emere nchụpụ biko defend this thing anywhere anytime ihe bụ attack on our institution is an attack ọ attack because all the base of your moral because nekwe anya ka let me tell you something there is two different way of developing the mind one is cultivation based on replicating the nature principle replicating what nature does do going the same way of nature the other one is programming which is the religion religion is based on program based on magic letter but anyị nwe nna anyị rejected this our ancestors said no our ancestors want you to be cultivated to build so that you can build your children because ha mana if you use the mind control magical method like religion one day one day people will be the program and if they the program they will reject that thing. They know what can ihe na today ndị mmadụ aghọtabago na asị then dem begin to run away from it ifụrụ ya but that mind cultivation we still here today defending it proving it because e nwere strength nwee force automatically nwanna i were aka ama mmadụ rapịa all strength and force because strength bụ ihe bugoro ya ebugo then afọ iwechigharị azụ ịfụrụ ya ekpe iwechigharị azụ ekpe wee maa ya ịchọ ịkụ mmadụ ọkpọ iwechigha ya ekpe kpee ekpe ya ebupụta dị ọnwụ na ekpe adịrọ nri agaghị adị if there is no ekpe there will be no nri so e, ekpe ga-ebupụ ya ebe ibuchi ya ya azọ bụrụ ekpe ekpe from ekpe pụtazie so ihe a na-ekwu maka ya so ụmụ ibe ghọta na natural law this is natural law ọ bụrụ about igbo law is about natural principle is about natural law so there is air there is fire there is water so air with the action that is the action ihe ị na-eme na that is ihe ị na-eme after the emotion produce this thing because you are emotional hi ndị awụsa egbu anyị ndị awụsa egbu anyị from there he create a thought of hate ịfụzi onye awụsa echi gbuo ya <laughs> that is the action ebe ka o si from the source of emotion from emotion ka o si the same thing with onye awụsa nyamriche gị nyamriche gị o produce one emotion nyamriche gị from his brain thought air o create that thought na nyamriche gị mkparị aka eme eme ya arụ ọ kparasie gị aka were ndị ga-agbagbuo gị that is ebe if you trace the source or to the emotion ka o si so somebody confronted this thing with the same force but the opposite ọnwụ na somebody bịa gbuo onye awụsa ha chọrọ igbu gị na onye a gburu onye awụsa ha but ọ dị right he is right but ọ gbasi onye awụsa nkịtị ogbusie the whole village so ọ ihe osuwagu mere die ihe a na-achọ ịgwa gị this is exactly what they want to tell you so that you can use the same philosophy Is a philosophy use the same philosophy you can produce a car engine every engine ma nke eji amụ ọkụ ma nke eji anya moto ma nke eji anya plan all the same these three principle Or you bụ ihe produce rie but mba oisi ọnwụ ndị nọ sọnwụ ya na enwere ndị achụpụrụ achụpụ na village na ọyị ha na ume ume ị na-eku eku if we get this Eh, ị na-eku eku na ị gaghị aganwu ije onwe mgbe ị na-eme ịpụta isi anyị na anaghị m ekwunwuzi ume <laughs> yes without destiny ị gaghị aganwu ije ọhịa a na-agwa gị maka ya but they encode to your culture the same thing etiri n'ofe gịnị bụ ofe ofe is to cross over within space isi nwanne nye m efe eh, ka m fee ebe a ofe ị na-eri n'ọnụ abanyezi ego onugbo gịnị bụ onugbo ofe onugbo ofe onugbo is extraction purification and unification because why mgbe ị na-akpata dị onugbo ọ na-enu inu ikpata ya fọọ ya afọ ọkwa ya ịfọsịa ya ọ dịzie mma iwe rie ya erie ọ bụrụ ya so ofe nsala bụ gị ofe nsọ ala nsala bụ nsọ ala waya jụrụ nsọ ala na-enweghị ihe etinyere n'ime waya ji acha white waya ofe nsala ji acha white so onugbo bụ ọfọ nke a bụ nsọ ala ụmụ ibe biko cheenu uche chee na uche enyere unu ofe onugbo nye unu ofe nsala nye unu ofe ọha gịnị bụ ọha ọha mmadụ na-ewere akpụ si ya na aha akpụ onye na-aha mmiri na-ahazi ihe ọha niile that means the cycle the molder onye nchịkọta eji wee nyekwa ụnụ amadi ọha mana nke aha bụ okwu for another day so ndị bụ ụnụ enyere anyị ihe a completely ihe a na-ekwu ebe a na ọ bụrụ na enwere single ka ele ego o nwere gwa m nkọziere gị ọfụma so ọwụ destin ka eji rụọ plan ji eruo paracetamol ji eruo chloroquine ji eruo exupradine eh, eh, ji eruo ụlọ ihe ọbụla na-arụ arụ all this philosophy ga-eji ya but ọ bụrụ na isi na ọ bụ otu ndị achụpụrụ na village ị gaghị aghọta ihe a na-akụ gịnị wụ judicial gịnị wụ gịnị wụ judge can you tell me what is judge ị na-eme ihe ọjọọ akpọ gị na kọtụ ị na-agba ị na-agba na kọtụ ka ije ga ekpe ikpe na kọtụ gịnị wụ kọtụ gịnị wụ jọji gịnị majistreti na ndị isi ojii na-emechu m ihu destin ihe ị na-egoro moto were ego goro moto kedu ihe wu moto ịma ihe wu moto mana ị nọ n'ime ya na-akpọrọ egwu chefuo na engine is something force is burning you are ịnọ inside a force comfortable so without osu system how are we going to be comfortable inside the car without a system of the car how are you going to sit inside the car comfortable ịmana force na anya moto do you know ịmana force na anya moto so the system is the only reason why mụ na gị ji wee nọdụ n'ala Igbo peacefully because we have a system called osu system cast out system ime ihe ọjọọ ebe a nwanna, amapụ gị na iwu a ime evil leave this land that is why we sị na ndị osu before ọ bụrụ because of na na arụsị ma ọ bụ na arụsị no it's because of punishment all punishment e nyere ha ka ọ bụ ọ bụrụ about nwere arụsị ebu ma ha bụ arụsị mba is because is a punishment because there was no prison yard the only punishment a ga-enye ha bụ exile after the exile they come back mgbe ha ga-agachago the process of ịrụwa agwụ na all those things rụsịa ha agwụ you know, bring them back again to society through osuji we unite them back so ọ bụrụ about ọgwụ about ọgwụ ụmụ ibe is about punishment is about jail is about prison ụmụ ibe is about onye na-ekwu maka nga ka a na-ekwu is a law ọ bụ iwu obodo iwu na-achị obodo ka a na-ekwu ụmụ ibe understand based on natural law nwanne if you have a dent you can never enter ị nweghị ike ịbanwu die so ọ bụrụ about mmadụ if your thought process have a dent you can never enter back ị gara agba okirikiri n'ụwa niile until you appear to enter back ebe isi pụta ụwa so we apply the same principle ọ bụrụ na ị dịrọ pure your thought because nature need your thought not about uh, your body body gị na ebe a nwere ebe ọ na-eje all those things you created you recorded when you are alive ịnwụọ they we want to absorb to generate a new force ọ bụrụ na ha eme ha absorb ị na-akwụgharị ka ozo na-akwa ha akwa ndị ma ndị Igbo na-ekwu ozo na-akwara akwa ndị bayo na anụkwa n'Igbo mba ha anaghị anụ Igbo ozu a na-akwa ha akwa because you are not fused mgbe ị dị ndụ e clean your thought It did not fuse with the energy e program yourself for death mba e program so ịbazie na akụkọ apụtazi ịchọ onye ihe blem ị na-agba rụrụrụrụ na-achọ onye ga blem ha egbu anyị ha egbu anyị nwanne ị nọ na nga ebe ahụ prison yard ebe ahụ prison yard here is a prison nga ka ọ bụ so we apply the thing in our land so anyị chọrọ ka ị dị ndụ anyị chọrọ ka ị baa na eze we want you to absorb back in the kingdom ebe isi pụta ụwa the purest eze eze ndị igbo eze eze wee eze eze signifies symbolizes pure that's why you wash it every in the morning ọ ihe eze pụtara eze pụtara eze pure all the structure once you are pure you absorb unu anaghị anụ a mythology we cannot anyị agaghị eme explain to the world our own secret anyị ji eme anyị ji wepụ ndụ nchọ ka anyị jegwa ndị mmadụ ihe otu anyị si wepụ ndụ ka a soro anyị pụzie ndụ ebe emebisiere anyị ya unu amaghị 99 percent of ihe nwa bekee dee na akwụkwọ ji achị obodo ya n'ọwụ ndị Igbo nwe ya ka anyị gọbazie ha ka a marazie nke obere nwa na fọkwụrụ afọ ka a were kwuo ya ka anyị bazie na akụkọ bụ nchọ ha aga gwa anyị gwa anyị gwa anyị a ga-agwa ụlọ agbachazi anya ya enwezi sikriti na a sị na nkụ dị na mba na-eghere mba nri ụnụ anụbeghị ya ụnụ ama ha nọ nkụ dị na mba na-eghere mba nri biko ụnụ kwesịrị ịma na ụmụ ibe so onye ọbụla kwuru okwu osu bịa n'akụkụ gị ọgụgụrụ aka n'anya pịa <laughs> n'anya n'anya aka n'anya pịa si nwoke m si ebe azụzụ pụọ jee na ndozi ọdịnala go and learn nwanna ya anaghị anaghị ego ebe a we don't ask you money come and learn and take it and pụọ ndụ jee pụọ ndụ bịa were jee pụọ ndụ bịa were buru gwanwe ndị na-agụ egwu kasị buru rie n'ọbụ nri ọma buru rie n'ọbụ nri ọma o okwu ndị ọdịnala okwu na-enye ndụ buru rie n'ọbụ nri ọma o nwanne buru rie irie ya ị ga-apụ ndụ irie mkpụrụ osisi ndị ndozi ọdịnala nwanne ị ga-apụ ndụ pụọ ote ndụ dịka onye kere gị pụọ ezigbo ndụ ọkụkọ ha nke ndị feki nwanne enwere anything na-eme gị n'ụwa ihe ọbụla na-eme gị n'ụwa is been programmed to be happen to you because why a sị na mkpụrụ onye kụrụ ka ọ ga-ahụ life is effect of a pause <laughs> unu amara destin mbadọbatụ nsogbu adịrọ life is effect of a cause so ihe ị na-ebi bụ is like a, a tv program tv now ịmara mmadụ program on the tv na ọ mmadụ program ya so egbere atọ ebe ahụ that's why o ji eme ị na art movie now emene m movie art ma mama m ihe a na-akọ achọghị ibido the movie a gasị action action then people ebidozie atịwazie dati e, na agwara ha art ya na the movie so your emotion a program go your thought your thought program or your action so ọnwụ na ichenjiro the emotion nwanne ị gaghị echenji nwu the thought if you don't change the thought ị gaghị echenji nwu the action after the action of the manifestation which is the passive state so to only three ka ọ dị the fourth one manifestation so just round round ka ọ na-agba round round ka ọ na-agba so ihe ọ sọkwara gị mee for the moment ndị ndozi ọdịnala anyị enwebeghị ndị ka anyị mma for now ọ bụrụ anyị bụ the best n'ụwa but for the moment now na ala igbo ndozi ọdịnala wụ the best way ga-eme gị pụọ ndụ onweghịzi ihe ọzọ anyị nara gị n'ọwụ for your own good ị ga-esi apụ ndụ nwanne ị na-akwụ m ụgwọ ọnwa <laughs> ị na-akwụ m ụgwọ ọnwa enwe mbọsị kpọrọ gị sị gị m ụgwọ ọnwa where when all for your own good ihe a bụ ihe ngozi e nyere anyị enye anyị ezutere ya n'ochi anyị awatara ya n'anya n'ọwụ ndị ichie ọ ka esi eme na mmụọ ka esi eme n'ife unu na-achọ chineke ka mbọsọ ga-esi n'eluigwe bịa jizọs kraịst mbọsọ ga-esi n'eluigwe bịa ọ sụ na ọ ga-abịa ka onye ochi maka na ọ bụrụ anyị nwetara akwụkwọ ahụ ọ bụrụ na anyị dere ya na ọnwụ ndị ụka dere ya na ndị ụka dere ihe ekwere na-eche ka ụbọchị Jizọs ga-esi n'eluigwe abịa chere na ihe mgbe ọ ya abịa ọ ga-abịa ọ ga-eje ọ ga-abịa ọ sị ụnụ ga-abịa ka onye ochi ọ sị ga-abịa ka onye ọcha o nwere mgbe ọ sị ga-abịa ka onye ọcha ọ ọ ga-abịa ka onye ojii ọ sị ga-abịa ka onye ochi because the words are everyday the words are everyday letters are everyday speakings are everyday na ele you learn everyday by day so ọ na-agwa gị eburu gị amụma sị gị na the words will come because onwere mgbe buy abịa kpọrọ everybody n'ụwa anaba ebe ọbụla no onye ọbụla nwere life ya you are the life you live so ihe ọbụla ị metere n'isi gị ka ọ dị so geenụ ntị mepee ntị unu once you are ready to hear the master will appear everything is within everything is within ihe anyị na-agwa gị bụ jos we are breaking the neurons in your brain so that you can become human being because for now ịbụrụ mmadụ ihe anyị okwu anyị wu breaking the neurons so that your sequence the program emere gị before nna gị kpụ gị na-eje ụka program gị wit magic letters onye maka anyị na-ebrek the code so that ka ị nwee ike ịpụta na-eche uche ọfụma the way we behave today ọkwa ịma ewi ewi ewi ka anyị mma ewi ewi na ebi na ọpị ọ ka anyị mma <laughs> better than us because ihe ọ bụla anyị fụrụ anyị mebie ya anyị na-eme something anyị chekwa na anyị na-eme ya anyị na-eme ya because why the emotion na-echenji go the thought so ihe ọ bụla ị na-emezi ihe ọbụla ị na-eme ọ na-eproduce a nonsense thought but for you iche na ịma ihe ị na-eme but onye ma ihe na-ene gị anya odoo ya anya na absolutely nonsense gị na-eme absolutely nonsense but ị gaghị ama because of na the emotion echenji go the thought so ịghọtazi ihe a na-akụ so a na-ekwuzi ihe a na e nwere ike asị ee ndị dozi ọ e, nwere ike ofu onye bịa onye oshi bịa anyị chụfuo onye oshi ọwọsiwa ya na-achụpụ mmadụ nwanne ị chọrọ ọkwa disenti na emere osu ime ihe ọjọọ ala igbo achụpụ gị ibirizie na ala igbo ala igbo na-atọ ụtọ ochie adịghị nwanne kịta ya enwezighị osu sistem ala igbo na maka ọkwụ na-emebisire dị system of osu ka ala igbo na-aka ka ọ dị unu ama ha na there was darkness before there was evil before so without a judgment ihi anwewu gangster paradise without a justice system you will have gangster paradise and igbo will bear me witness today yes they will vindicate me without a system ihe nwere gangster paradise what <laughs> type of people? oh a sị na ka onye si eme ka ekwesị akpọ ya ịghọtago until you are ready to hear the master will appear as long as you are not ready the emotion continue producing oh, because all we have electromagnetic earth so once you are ready the emotion will change but you are not ready it is ready first ọwụ mgbe ịdị ready we know because as, as they their fruit we shall know them anyị ma ndị dị ready ma ndị adịghị ready but anyị ma na ụra ga-echu onye nwụrụ anwụ afọ ị gara ahụgide dị ụra ahụ mgbe ọ bụla ike gwụrụ gị bịa siri ike agwụgo gị then we confirm anyị ga confirm through your attitude self we confirm na ịdịgo tired ehe i say okay yes welcome to the house for the moment god the the electro, electric energy magnetism ọ ka na-ebugharị mmadụ ọ ka na-ebugharị ụnụ mgbe o buchara ụnụ na-abịa then we can know for the moment ndị Igbo adịrọ ready ha adịbeghị ready to have a life mgbe ị chọrọ inwe life ị mara ndị ọdịnala bụ ndụ nọ mmiri nke ndụ ka ọ bụ when you are ready to have a life ị chọrọ ibi ndụ nwanne ihe ọ bụla emere eme na okwe hụrụ ụwa apart from ukwu isi Eh? apart from ukwu isi na mmiri na ikuku ihe ahụ nature there is no other thing everything was created by, by the same principle ngwa gị these three principle fire air and water nyenwa mere everything so because the land is passive energy there is everything in the land so with this fire air and water you can change any type of material in this earth because now ọ bụ new creation ọ gwara gị agwa o code ka o code rie code esi gị fire air and water then you have the land now begin the creation is a new creation is cycle that is why nwa bekee ji arụ plan arụ ihe niile because they understand this thing ịghọtara ya ịghọtara ya had it been na ịghọtara ya ị kwesịrị ịma na life bụ a new creation and the first thing to make your land peaceful but you don't want peace ebe ọ bụla enwee ka ndị mmadụ si wee bụrụ egbe na ala Igbo efu ndị Igbo na-ama n'elu hey Nigeria we divide Nigeria we divide yes ịdị happy there is problem there is war that means you don't understand that means you ghọtara ihe a na-akọ you want war <laughs> ma ihe war there is no war you are being manipulated enwere ihe dịka war ị na-arụ ngwa ọgụ ị na-arụ ngwa ọgụ ọ marketing ka a na-ekwu life is about commerce ị nwere ngwa ọgụ ị na-arụ ka onye na-arụ dị ngwa ọgụ onye ahụ na-ege na ọ bụrụ you only die you only die your president na spend the billions of billions of billions na-azụ nonsense ngwa ọgụ oji eme gịnị ndị a na-arụ ya for business ngụwa na ego iji eme gịnị kedu ihe iji eme ị na-egoro the same way you participate ị chọrọ ọgụ ị chọrọ ọgụ ọgụ iji eme gịnị educate your people to have sense every land we nwanne ofu onye n'ala Igbo na nwee 100 ebe m na-arụ ọrụ onye nwe nwee 150 companies 150 companies ka onye ahụ nwere so n'ala igbo na ndị niile nwere ego ọnwụ na anyị niile nwere kọmpanị n'ala igbo unu niile a na-arụ ọrụ ndozi ọdịnala mgbe ọbụla anyị bidoro awa kọmpanị ọnwụ na ịnweghị good record onweghị onye na enweghị n'ọrụ we can never employ you ọnwụ na ịnweghị good inwe criminal rekọd onweghị onye na enweghị gị and ọnwụ na ịrụọ 3 years na kọmpanị anyị inweghị any bad rekọd ihe ọbụla ị chọrọ igoro we can guarantee you and shorty you in any bank ọbụla ị chọrọ ije buru moto ebe ahụ ichie ruo na anyị achọta gị ịnara loan three years without imere ihe ọjọọ this is how you put society in a very good direction ọ bụrụ about onye anyị ngwa ọgụ anyị ije ngwa ọgụ eme gị taa na-akọghị ma ihe na akụ ji eme gị na ya ata ya ata <laughs> nna ndị mmadụ atọ atọgbuo m na amụ biko nu ka ọ dịba n leta ka m jee chọọ ihe ọzọ m na-eme biko udo